Mana ntụliaka ọhanaeze ndị Igbo nke ya nna Nnịyanwodo bụ onyeisi ya ka ga-adị n'Owere n'ụbọchị iri ọnwa Jenụwarị a.